Otito niile bụ nke Chineke anyị na-eto ya ma na-ayọ ya enyemaka na mgbaghara njọ anyị na-ayọkwa ya ezi nchedo n'ebe ajọ ihe nke si n'ime anyị pụta na ajọ omume nke anyị metara enweghị onye zuru iduhie onye Chineke duziri ụzọ ma ọ bụ duzie onye Chineke duhiere ụzọ ekwere m n'ime obi m niile ma na-agbakwa akaebe na-enweghị chi ọzọ kwesịrị ife ofufe bere naanị Chineke onye naanị ya dị enweghị ihe eji atụnyere ya ana m agbakwa akaebe na Muhammad ka udo na ngọzi Chineke dịrị ya bụ owu na onye ozi Chineke ka nke a mesịrị ihe anyị ga-ekwu maka ya taata bụ uru a na-erite n'ọnwa Ramadan Ramadan bụ otu n'ime ọnwa iri na abụọ dịka ndị Arab ji agụ ahụ nke ha. Ramadan bụ ọnwa nke iteghete n'ime ọnwa iri na abụọ ahụ. Ọ bụ ọnwa nke were ọnọdụ dị elu n'ime okpukpe nke Islam. Ọtụtụ ihe pụrụ iche ma bakwa uru bụ nke jupụtara n'ọnwa Ramadan. nke a na-enweghị ọwa ọzọ dị ka ya n'ụzọ ahụ. Ụfọdụ n'uru ndị a bụ nke a: Uru nke mbụ, Chineke mere ibu ọnụ n'ọnwa Ramadan ọnwa Ramadan a dị ka ide nke anọ n'ime ide ise nke okpukpe Islam kwudoro na ya. Chineke kwuru maka nke a n'akwụkwọ nsọ ya bụ Koran wee sị ọnwa Ramadan bụ nke ọ bụ n'ime ya ka e zidatara Kur'an dịka ezi nduzi ụzọ dịịrị ụmụ mmadụ na ihe nkọwa nke pụtara ihe na-egosi ezi nduzi ụzọ n'usoro na-ekewa ihe ọma na ihe ọjọọ ya mere onye ọbụla n'ime unu hụrụ ọnwa Ramadan ga-agba mbọ buo ọnụ dịka o kwesịrị nke a dị na Quran isi nke abụọ amaokwu nke narị iri asatọ na ise otu onye n'ime ụmụazụ Muhammad kudo na ngọzi Chineke dịrị ya bụ Ibn Umar ka mmasị nke Chukwu dakwasị ya n'uju ya kwuru na onye ozi Chineke ka udo na ngozi Chineke dịrị ya gwara ha sị okpukpe nke islam bụ nke e n'elu ibe ise nke mbụ ịgba ebe na enweghị chi ọzọ kwesịrị ife ofufe karịa naanị chineke onye nke a na-akpọ ala n'olu ndị arab ya na muhammad ka udo na ngọzi chineke dịrị ya bụ onye ozi chineke nke abụọ ikpezi ekpere ka o si kwesị nke atọ ịkwụ ụgwọ afọ efu nke a na-akpọ zakat nke anọ ibu ọnụ n'ọnwa ramadan nke ise ya na ịga njem ala nsọ nke a na-akpọ hajj uru nke abụọ a na-erite na ramadan chineke zidatara akwụkwọ nsọ ya bụ koran n'ọnwa a dịka o si kwuo n'amaokwu nke anyị gụọrọ unu n'oge na-eteghị aka Chineke kwuru n'ebe ahụ wee sị ọnwa Ramadan nke ezidetere Quran n'ime ya dịka ezi nduzi ụzọ dịịrị ụmụ mmadụ ma bụrụkwa ihe ihe nkọwa nke pụtara ihe na-egosi ezi nduzi ụzọ na usoro na-ekewa n'etiti ihe ọma na ihe ọjọọ Chineke kwukwara wee sị n'ezie anyị ezidatagori akwụkwọ nsọ ahụ n'abalị nke alkọdr nke bụ abalị nkebi ikpe nke chukwu uru nke atọ ramadan bara chineke mere ka e nwee otu abalị n'ime ọnwa ramadan a na-akpọ lailatul qadr nke karịrị otu nde ọwa dịka Chineke si kwuo n'akwụkwọ nsọ ya wee sị n'ezie anyị ezitetagori akwụkwọ nsọ ahụ n'abalị nke mkpebi nke a na-akpọ Lailatul gịnị ga-eme ka ịmata ihe abalị ahụ bụ abalị nke mkpebi karịrị ọnwa dị otu ide ọ bụ n'ime ya ka ndị mmụọ ozi Chineke na mmụọ ozi Gabriel ka a na-akpọ Angel Gabriel ga-agbadata n'elu ụwa site n'ikike nke Chineke wee buta iwu na mkpebi Chineke otu a ka ọ ga-adịgide wee ruo oge chi foro okwu a niile bụ nke Chineke kwuru na isi nke iri iteghete na asaa bido n'amaokwu nke mbụ wee ruo na nke ise chineke ji lailatul abalị nkebi ikpe nke chukwu wee gọzie ọnwa ramadan ezidatara isiokwu nke Qur'an a na-akpọ suratul iji gosi mkpa abalị ahụ bara onye ozi chineke bụ muhammad ka udo na ngọzi chineke dịrị ya kwukwara ọtụtụ ihe na-akọwa nnukwu ọnọdụ ya Abụ Hurera, ka mmasị chineke dịrị ya n'uju ya kwuru na onye ozi chineke ka udo na ngọzi chineke dịrị ya gwara ha si ugbu a ramadan ọnwa gọziri agọzi nke chineke medere ka onye na-ebu ọnụ na ya abịago n'oge a a na-emeghe ọnụ ụzọ eluigwe ebe a na-emechi ọnụ ụzọ ọkụ ala mmụọ ma kedo na-agbụ N'ime ya, ewere nwere otu okpuchichi nke ime ihe ọma na ya karịrị nke emere mere n'ọnwa dị otu ide. Onye ọbụla na-enweghị ike inweta ihe ọma nke dị n'echichi ahụ bụ onye ọtụtụ ihe ọma funarịrị. abu huraira kwukwara na hadisi ọzọ si na onye ozi chineke ka udo na ngozi chineke dịrị ya gwara ha si onye ọbụla ji ezi okwukwe na olileanya n'ebe chineke nọ wee kpee ekpere n'uchichi nke lailatul qadr a ga-agbaghara ya njọ ya niile nke o metara n'oge gara aga uru nke anọ ramadan bara chineke mere ka ibu ọnụ n'ọnwa ramadan na ikpe ekpere n'ime ochichi nke si n'ezi okwukwe na ntụkwasị obi na chukwu bụrụ ihe a ga-eji maka ha wee gbaghara ndị mmadụ njọ dịka esi kọwaa ya n'ọnụ okwu onye ozi chineke ka udo na ngọzi chineke dịrị ya ebe ọ sịrị onye ọbụla ji ezi okwukwe na olileanya n'ebe ezi ụgwọ ọrụ Chineke dị wee buo ọnụ n'ọnwa Ramadan a ga-agbaghara ya njọ ya ndị nke o metara n'oge gara aga onye ozi Chineke kwukwara n'ebe ọzọ si onye ọbụla ji ezi okwukwe na olileanya wee kpee ekpere uchichi N'ime ọnwa Ramadan, a ga-agbaghara ya njọ niile ndị o metara n'oge gara aga. Uru nke ise Ramadan bara n'ime ọnwa a Chineke na emete ọnụ ụzọ alaeze eluigwe mechie ọnụ ụzọ ọkụ mmụọ ma kedo ekwensu n'agbụ dịka onye ozi Chineke si kọwaa ya si oge ọnwa Ramadan bịara a na-emepe ọnụ ụzọ ala eze eluigwe mechie ọnụ ụzọ ala ọkụ mmụọ maka kedu ekwensu na-abụ uru nke isii Ramadan bara n'ime abalị ọbụla Chineke na-azọpụta mkpụrụ obi ụfọdụ ndị mmadụ n'ime ọkụ ala mmụọ site n'aka site n'aka Umama onye kọwara na onye ozi Chineke kwuru si. mgbe ọbụla oge e ji ekenye ọnụ ruru Chineke na-azọpụta mkpụrụ obi ụfọdụ mmadụ Abu Sa'id bụ otu n'ime ụmụazụ onye ozi Chineke kọwakwara na onye ozi Chineke kwuru sị n'ime ọnwa Ramadan e nwere ndị Chineke na-azọpụta mkpụrụ obi ha n'ehihie na n'abalị ọbụla Chineke na-aza ekpere onye Muslim ọbụla n'ụbọchị ọbụla n'ime Ramadan. Uru nke asaa Ramadan bara. Ibu ọnụ n'ọnwa Ramadan bụ ụzọ eji ekpochapụ njọ nke emetara tupu ọnwa ahụ abịa ma ọ bụrụ na ọ bụ obere njọ. Nke a ka onye ozi Chineke mere ka o doo anya ebe o kwuru sị ekpere ugboro ise n'ụbọchị ụbọchị fraịde wee ruo ụbọchị fraịde ọzọ ọnwa ramadan wee ruo ọnwa ramadan ọzọ na ekpochapụ njọ emetara n'oge ndị a ma ọ bụrụ na ọ bụ obere njọ uru nke asatọ ibu ọnụ ramadan bara ibu ọnụ n'ọnwa ramadan dịka ibu ọnụ n'ọnwa iri dịka Abu Ayub al-Ansori si kọwaa ya na onye ozi Chineke gwara ha si onye buru ọnụ n'ọnwa Ramadan ma bukwaa ọnụ ọzọ ụbọchị isii n'ọnwa nke na-eso ya bụ Shawwal ọ ga-adị ka onye ahụ eburu ọnụ na ndụ ya niile onye ozi Chineke kwukwara n'ebe ọzọ sị onye ọbụla buru ọnụ n'ọnwa Ramadan ọ ga-adị ka onye buru ọnụ ọnwa iri ọ bụrụ na o buru ọnụ ụbọchị isii n'ọnwa na-eso ya nke a na-akpọ shawal ọ ga-adị ka onye buru ọnụ otu afọ zuru ezu ma agbakọ ya na ọwa ramadan o buru ọnụ ya uru nke iteghete nke ibu ọnụ n'ọnwa ramadan bara onye ọbụla so imam ya bụ onye ndu ekpere kpee ekpere n'ime abalị n'oge ramadan wee ruo oge o kpechara ekpere ahụ a ga-edere ya dịka onye ji abalị ahụ niile wee kpee ekpere otu a ka onye ozi chineke si kọwaa ọnọdụ a na hadis nke abu dawud kpokọtara uru nke iri ọwa ramadan bara Ije ala nsọ n'ọnwa Ramadan nke a na-akpọ ụmụra dị ka ije njem ala nsọ a na-akpọ hajj. Ibn Abbas kọwara na onye ozi Chineke ka udo na ngozi Chineke dịrị ya jụrụ otu nwaanyị nke agbụrụ Ansar ajụjụ wee sị onye gbochiri gị iso anyị jee njem ala nsọ hajj? Ọ zara ya sị anyị nwere naanị ịnyịnya ibu abụọ nke anyị ji echita mmiri ọ kọwaziri onye ozi chineke si na di ya na nwa ya nwoke ji otu ịnyịnya ibu wee jewe njem ala nsọ hajj ma rapụ otu otu fọrọ afọ maka ịchụta mmiri onye ozi chineke zara ya sị mgbe oge ramadan ruru ị ga-eje njem ala nsọ nke ụmụra n'ihi na ụmụra nke a na-eje n'ọnwa ramadan dịka njem ala nsọ nke hajj uru nke iri na otu ramadan bara ọ bụ ntọala nke onye ozi chineke ịgbaba n'ime ala ụlọ ekpere n'oge ramadan naanị iji fee Chineke ezi ofufe n'ụzọ dị iche iche Aisha ka mmasị Chineke dịrị ya nwunye onye ozi Chineke kwuru na onye ozi Chineke ka udo na ngọzi Chineke dịrị ya na-agbaba n'ime ụlọ ekpere mgbe ọ fọrọ ụbọchị iri ka Ramadan gụchaa ọ na-eme nke a afọ niile wee ruo mgbe ọ nwụrụ Ndị inyom ya na-eme nke a ka ọ nwụchara. Uru nke iri na abụọ Ramadan bara ọ bụ nnukwu ezi ihe kwesịrị ekwesị ịgụkọrịta ma na-amụkọta akwụkwọ nsọ Chineke bụ Koran ọfụma n'ọnwa Ramadan ị nwere ike ịgụkọrịta kuran site n'ịgụ ya oge onye ọzọ na-ege ntị ege gị ntị ma ọ bụ onye ahụ a na-agụ oge ị na-ege ntị ihe gosiri na ime otu a bụ ihe kwesịrị ekwesị bụ na mmụọ ozi Gabriel na-adị na-abịakwute onye ozi Chineke ka udo na ngọzi Chineke dịrị ya n'oge Ramadan ka ha na-agụkọrịta akwụkwọ nsọ Quran ịgụ Quran so n'ezi ọrụ ọkacha n'oge obubu ọnụ Ramadan n'ikpeazụ uru ibu ọnụ Ramadan bara bụ nke iri na atọ ọ bụkwa ihe ziri ezi ihe ndị buru ọnụ ihe oriri na ọṅụṅụ ha ga-eji kee ọnụ mgbe oge obi ike ya ọnụ ruru a nke ọfụma n'olu okwu onye ozi chineke ka udo na ngozi chineke dịrị ya nke zaid na khalid ajuhani ka mmasị chineke dịrị ya zidatara onye o si onye ozi chineke kwuru ebe ahụ wee si onye ọbụla nyere onye na-ebu ọnụ ihe oriri na ọṅụṅụ iji kenye ọnụ a ga akụ ya ụgwọ ọrụ dị ka e nyere onye ahụ o yere nri ma ghara imebọnata n'ụgwọ ọrụ onye ahụ buru ọnụ ka m na-ekwu nke a bụ ka m na-arịọ Chineke mgbaghara njọ m niile nke unu na nke ndị niile kwere ekwe maka na ọ bụ naanị ya were ikike ịgbaghara njọ ana m asị ka Chineke chedoro anyị okwukwe anyị ka anyị bụrụ ndị ga-ebi ndụ dịka ndị ezi muslim ma ụkwụ ọnwụ ma oge ikpetamazụ chineke akpọlite anyị dịka ndị nke ya bụ ndị kwere na usoro ya bụ e, e, ofufe nke islam ka udo na ngozi chineke dịrị unu niile ka emesịanụ